ọma na-ege m ntị ndewo daalụ rinne maka isonyekwara m na pọdkast nke ụbọchị taa n'oge gara aga anyị hụrụ ka Chineke si mere Chike ihe ọma wee nye ya ụlọ na-agụ ata n'ụbọchị taa ka anyị gaa n'iru ka anyị mara ka ekesi si anya anwụ na ya bụ agụ ata ngwa gee ntị ego Chike retara na redio ya agwụwala ahụ adịwala ntakịrị ntakịrị ma mmadụ dị ndụ ga na anwụ oke ya na-ele anya ma chi ya a ga-eweta enyemaka ọ dịghị ụdị mbọ Chike na-adịghị agba ka ọ mara ma chi ya ga-esi n'aka agụụ na n'ihe nhịa ahụ wee zọpụta ya na ndị be ya ma ọ na-akwachi ụwa ka uwe ọ na-adọka ka ọ dị na be ngwere bụ ka ọ dị na be oke onye ọbụla ji ka ụlọ be ya dị na-amara ka ụlọ be onye ọzọ dị ọ dịghị nke mmadụ ijebe ibe ya si na ọ bụ ego ka ya na-eji ibite maka na agụụ ruru bụ onye ọbụla ndị a gbatara ọsọ na be ha na ndị gbatara ọsọ na be ndị ahụ amaghị ndị ahụ nke ha ka a nọkọtara nụwa akụkọ na o ruwele mgbe ndị na-achị achị ga-eji kwụghachiwe ndị mmadụ ego ha kwụnyere nụ ka a gbanweoro ha chike nwere nnukwu nchekwube na ọ bụrụ na ọnwụ egbughị ndị be ya ruo oge ahụ chineke ga-edewe ha ndụ ruo mgbe ọgụ a ga-ebi maka na o nwere ya anya na ego ọ nwere n'ụlọ bankị agaghị agwụ ọgụ ebikwa olee mgbe ọgụ ga-ebi naanị chineke maara ịkpagharịa n'obodo ugbu a naanị ihe ị ga na-anụ bụ akụkọ maka ego eji ụgbọelu bubata onye si Nnewi onye si ata ruo nnewi ọ sị na ya jere ala jiri mkpụrụ anya ya abụọ hụ ka a na-ebupụta ego n'ụgbọelu onye kọcha nke ya ọ sị gị na ya jiri anya ya hụ maka m ndị mmadụ ajụjụ olee mmadụ ole a na-ekwe ka ha rute uli ma ya fọdụ ịba n'ime ogige ebe ụgbọelu na-ada nke a bụ okwu aka ha akụkọ na-enwe isi abụọ akọcha akụkọ ọ bụrụ na ihe a kọrọ n'akụkọ mechara ghara ime achọwa ndị si na ha ji anya ha abụọ hụ ka ha kwuo ebe ha nọ wee hụ ma o mee ka esi kọọ n'akụkọ onye ọbụla emechie ọnụ were ya na ọ bụ ihe mere eme ọ dịghị anya ndị mmadụ malitere kọwa akụkọ na ebubatala ego ezisa ozi si ndị kwụnyere ego ka a gbanweoro ha jee were ego ha obi dị chike mma nke ukwuu o wee were naira asatọ tinye n'akpa maka na anaghị ama ihe ama bilie gawa n'ụlọ ọrụ bank dị n'agụata tupu o ruo ebe ahụ ndị mmadụ dịka igurube ebe ha sotiri n'otu ọgbara na-eso ibe ha n'azụ na-eche ka o ruolu ha iweta ego nke ha chike nwanna m achọghị inye onwe ya nsogbu o nwere ndidi jee kwụnye ebe ibe ya nọ o teela o ji nwere ndidi n'ebe ọ na-eche ego a ka ọ lọta ma ya fọdụ ugbu a ọ lọtara alọta ọ bụrụ na o mewe ka ọ dị ya ngwa ngwa ọ dị ka mbe a tụnyere n'ogwe mposi ọ nọ ebe ahụ abalị asaa ruo ụbọchị a ga-agụpụta ya ọ sị ndị bịara ịgụpụta ya ha mewe ngwa ngwa na nsị esigbuola ya ka o soro ibe ya kwụrụ ọnụkata ọ dị ya ka o nwere onye na-amanye ya aka n'akpa omeaka aka n'akpa azụ ya ọ gaghị emetụta aka mmadụ gwụkwa nkịtị kwuru ebe ọkwụ anwụ niile na-ama ndị mmadụ emeghị ka onye ọbụla hapụ ebe ọkwụ jee nọrọ ala ọ dị ụzọ ihe abụọ dị n'ime ya onye na-achọghị ka anwụ maa ya agụ egbuo ya ma onye ahụ onye anwụ machara ma ọnwụghị anwụ ikekwe ọhụ ihe ọ ga-eji na-enyere ndụ ya aka ka a na-eme nwoke kwu chike n'azụ dara n'ala ndị mmadụ chere na nke a bụ ka emee ka o bilie ma ajọ ekweghị nwoke ahụ ebili ndị mmadụ gbakọtara ịbịa nyere nwoke ahụ aka ụfọdụ gbakọtara maka na ebe ahụ na-ekwo ekwo ka ha mara onye ha ga ezuta nke ya ụdị mmadụ chike ka ọ na-aka njọ n'ahụ n'ihi na ọ naghị anọ na-ele onye na-ata ahụhụ n'anya ozugbo nwoke ahụ dara na na-adaru ala chike agbatalarị jiri akwụkwọ o ji n'aka mere akụpe na-eku nwoke ahụ ka ọ mara ma ọ ga-azọtanwu ndụ ya ihe ọzọ ọ nụrụ bụ sam o n'ike metụ aka na akpa azụ ya ka ọ lee ma naira asatọ o tinyere ebe ahụ adịkwa ya ma onye ọka mkpa merila ego ahụ ka a ga-asị na egbe eburu ọkụkọ chike saghere ọnụ ya saa aka ya na-ele naanị n'anya ndị mmadụ na-ajụ ya ihe mere ma o nyeghị ya ọnụ okwu a na-ekwu na oke tagburu nwa mmadụ ngwere achịrị ego ya jewe ipi eze chike na-ekwu na ọ dịghị ego fọrọ ya ndị ohi pụnahụ ya nke o ji ọ maghị ma ọ bụ ya bewe akwa ka ọ bụ ya tiwe mkpu ma onye rijughị afọ bewe akwa nke o riri eri apụọ onye na-erijughị afọ tiwe mkpu ọ daa mba ọ gaghị ahụ ike ọ ga-eji bilie naanị ajụ na-ebu chike ma naanị ndidi na nchekwube o nwere bụ na ikekwe ndị ụlọ ọrụ a na-enye ya ego ego tinyere n'ụlọ ọrụ ha mgbe a na-agbanwe ego ọ hụ ego ọ ga-eji na-eri ihe ugbu a ma na-ele anya maka ihe echi ga-eweta mgbe chike ruru n'isi ndị ahụ nara ya akwụkwọ o ji tinye ego lee wepụta akwụkwọ ndị ụlọ ọrụ bankị ji akwụ mmadụ ụgwọ denye ya akwụkwọ si ya jee nara e-, ndị nke ọzọ ego obi bụ ya naanị aṅụrị ma mgbe akwa ji gụsịa ya agụụ ike bụ mgbe ndị nke ahụ na-ara ya akwụkwọ o ji tinye ego na bankị debara ya na ọ kwụnyere e, ego ahụ na bankị nye ya naanị naira anọ si ya na etiri iwu n'iwu na ọ dịghị onye a ga-akwụfe naira anọ ọ bịara ịrụ ụka ha si ya bịa n'izuụka ọzọ o wee lawa mgbe ọ nọ na moto ya na-alabe ya uche ya adịghị ebe ọ na-anya ụgbọ ya aga ihe o ji si n'ụlọ pụọ bụ naira asatọ ihe o ji si ebe o jere iweta ego lọta bụ naira anọ nke a na ọnọdụ ka mmadụ iji ozu ele wee gbanweta ozu nchi mgbe chike si na be ya na-apụ oche na ya ga-eweta ego ga-egboro ya mkpa ma ugbu a dibịa eche na ọ bịara ịgwọ ya anya odo ekponyela ya ose n'anya mgbe o ruru n'ụlọ be ya ekele niile ndị mmadụ na-ekele ya dị ka ọ bụ iyi ka ha na-akpọ ya ka o si danye n'oche dị na be ya dị ka ọ bụ aka ka akwara ya ọ nọ ebe ahụ na-eche ụwa ya ma o chetabeghị ihe ya na ụwa ya ga-eje ma cherekwa nke a bụ uwe ya nke a bụ akwa ya nke a bụ ụgbọ ya nke a bụ elekere ọ zụrụ naira iri asatọ mgbe ike kwere si mara onye bụ ike ka ọ nọ na-eme chike si ebe ọ nọ bilie gawa n'okporo ụzọ bekee ọ dịghị anya ya na otu nwoke soro bata ya na nwoke ahụ kwubiri ọnụ ahịa elekere bekee ahụ na ọnụ ahịa akwa ya nwoke ahụ kwụrụ ya ụgwọ buru akwa chike ji edina ala burukwa elekere chike ahụ tinye isi n'ụzọ ụla naanị n'anya ka ada na nne chike na-ele nwoke ahụ mgbe o bu akwa chike na-ala mgbe ọ lara chike siri n'ego dị ya n'aka ugbu a na-enye ndị ezinụlọ ya nri n'uche chike ọ bụrụ na ọnwụ egbughị opupe nkwụ o mechaa ọ ga-aghọ atapara nkwụ ihe kacha chike mkpa bụ ka ọ dị ndụ ka ọgụ a wee bee maka na nwampi ka ochie dibịa si ka ọgbara ya aja uto n'ihi na nwampi dị nta nke ukwuu nwamkpi wee sị dibịa ahụ ya gbara ya àjà ndụ n'ihi na onye dị ndụ ga-eto eto chike nwere nchekwube na ọ bụrụ na ya ejiri isi ya pụta n'ọgụ a na ya ga-azụta ụdị akwa ga-akarị nke a mma maka na chike nwere ego n'ụlọ bankị dị iche iche tinyere nke ọ nwere n'obodo bekee nọrọ n'elu ya nwee osisi na-amị ego naanị ihe ahụ o nwere ugbu a bụ na aka ya erughị n'ebe osisi ahụ mmiri ya ego dị ya kwa ka ọhịa dewe ihu ka enwe amaghị ya obere mmọnwụ so ibe ya pụta ahịa mmọnwụ na-agbagharị ka ahịa niile ha nke bụ na ọ nụghị mgbe a si ibe ya nọrọ ala ka ọ na-agbagharị otu oke mmọnwụ wee sị ya jee nọrọ ala o wee si oke mmọnwụ ahụ ya hapụ ya aka n'ihi na ọ bụ mgbagharị ka ya ji adata ego nke a bụ ilu bụrụkwa okwu agha emeela ka chike ghọọ obere mmọnwụ ọ bụrụ na o soghị ibe ya agbagharị ọ gaghị adata ego ọ bụrụ na ọ dataghị ego agụụ egbuo ndị so ya n'azụ ma chineke agaghị ekwe ka ngwere gbaa ji n'uche chike ọ dewe ego a n'ụlọ jiri ya na-enye ndị be ya nri ọ gaghị ara ahụ ọgwụ ka ndị ọzọ si gwu ugbu a o ruola mgbe chike ga-eji ego chụwa ego ma olee ụzọ ọ ga-eji si chụwa ya bụ ego echi dị nso bụ naanị onye maara ụzọ ga-eru ụbọchị na-aga ihe a na-esiwanye ike onye isi ya kụnye gị mmiri ọṅụṅụ ọ jụọ gị ị ga-akwụ ya ego ole onye ijere n'akụkụ ubi ya kpara nkụ ọ gwa gị ego ole nkụ ahụ nyere nwatakịrị si ya mụtara gị ọkụ ka ị wee see siga ọ jụọ gị ego ole ị ga-akwụ ya ma ya mụtara gị ya bụ ọkụ ọ dịghị onye ụta dịrị maka na mmadụ kwụrụ agụụ jewe ịmụta ọkụ sịga ahụ ikekwe ọ daa mba n'usekwu danye n'ime ọkụ otu enyi chike bịara otu ụbọchị si chike na ya nụrụ na a na-achọ ndị ga na-enye ndị soja ihe oriri chike wee kwuo n'obi ya sị na nke a bụ aka chioma na-akụrụ ya n'ụzọ ọ bụrụ na ọ maghị ihe o ji ya mee ụwa ga-ara ya ahụ nke ukwuu o wee jee soro nwoke ahụ tinye akwụkwọ ọ kwụ ọtọ nweta narị naira anọ n'ahịa mbụ ọ zụrụ ndị amị ọ wee dị chike ka anyanwụ ụtụtụ abịala ịsụcha mmiri ruru n'igwe n'ahịa nke abụọ o jere zụọrọ ndị amị ego o tinyere dị mmaji abụọ nke o ji zụọ ahịa ụbọchị nke mbụ ka o ruru ụlọ ego bụrụ atụrụ tawa n'anya chike anyanwụ ụtụtụ na-enye ndụ awọwala ya na ndị be ya na-eriju afọ ọnwa amalitela gbuwe ka a rụrụ aka ihu na-atọ chike ọchị oge ọbụla ma oge ụfọdụ ọhụ ndị nke ha ka njọ obi anaghị adị ya mma ụbọchị ahụ obere ọsọ na-achụ obodo onye na-agba ọsọ ọ na-echeta nwanne ya ma ụdị ọsọ nwaanyị na-ahapụ aka n'ara wee na-agba onye ọbụla ahapụ onye ọbụla ọzọ zọwa isi nke ya mgbe ụdị ọsọ ahụ chụchara onye ọ ji ọchọwa onye nke ya ọsọ a na-agba ugbu a abụghị nke nwanne na-echeta nwanne ya agha a na-ebuso agha ugbu a abụghị ụdị agha mmadụ na-azọ onye agbata obi ya n'ihi na ọgụ egbe abụghị ọgụ nne na-agbara nwa chike na-emere ndị mmadụ ebere nke ukwuu mgbe ụbọchị dị mma ma ndị igbo tụrụ ilu si na nwoke adịkwaghị ka ọ na-adị ọ dịkwaghị eme ka ọ na-eme na mbụ mgbe mmiri jiri ruoro chike n'igwe bụ ụbọchị ọ jere zụchara ndị amị ahịa pụta n'ebe a na-akwụ ha ụgwọ ewere akwụkwọ ndị bankị kwụọ ha ụgwọ chike jere bankị ma o nweghị isi naira asatọ naira asatọ ka ndị bankị na-akwụ ndị mmadụ onye jee hụ onye isi anya e nwere ike ịkwụrụ ya naira iri ma gịnị ka naira iri bụ n'ebe chike nọ ụmụnna m o wee bụrụ na ya bụ egwu dị n'abalị chike arahụghị ụra ọ na-eche maka ihe ya na ndụ ya ga-eme na-echekwa maka ihe ya na ndụ ndị ọ na-azụ nri ga-eme naira iri o nwere ugbu a agaghị ezuru ha iri ihe abalị atọ abalị atọ ahụ gaa gịnị ga-eme agụụ ọ ga-egbu ndị be ya mba chineke agaghị ekwe ka mgbere ka mmadụ tụrụ ime mụọ udele o wee kwuo n'uche ya sị na onye arịrịọ ka onye ohi mma onye ụlọ ya na-agba ọkụ anaghị achụ oke ọ dịghị ihe na-eme chike ihere ka ije rịọ arịrịọ ma ochie dibịa gafee ụzọ o rie ihe ọ na-asọ iri anaghị eji anya ọma eje arịrịọ n'ihi na ahụghị nke eriri mere eji asị na ede na-atọ ka ji chike na mmụọ ya ekpebiela ihe ọ ga-eme lee ebe a na-eke ihe enyemaka n'oko lee chike ka ọ nọ na-agụ ata gịnị dị n'etiti ha naanị chi ifo efo nsogbu adịghị ya maka na ekwucha ka chi foo ọ naghị adị anya ekwuwe unu chi mgbe chike nọ na-eche ihe ndị a ụra wee buru ya onye ọma m ọ bụ ebe a ka podcast nke ụbọchị taa ga-abịa n'isi njedebe chebirikwa m n'oge ọzọ ka mụ na gị mara ihe ga-emenụ ngwa nke ọma ndewo echezokwala n'akụkọ akụkọ pọdkastị a na-abịara gị site n'akwụkwọ nwanne anyị nwoke bụ Tony ubesi edere nke aha ya bụ isi akwụ dara n'ala onye na-agụpụtara gị pọdkastị a bụ nwanne gị nwaanyị Dorothy Akaelu ngwanọdụ nke ọma ndewo